Anyị hụrụ ndị obodo anyị n'anya. We love the people from our village, town, state or country. Anyị hụrụ ndị obodo anyị n'anya. We love the people from our village, town, state and country.